egweligo igwe egweligo igwe egweligo nọ na-eme igwe egweligo igwe egweligo igwe egweligo nọ na-eme igwe egweligo haba nweligo nọ na-eme a na-agwa ntị ma ntị ya nụrụ iwe nyebula isi ntị ezolu na igbo mụrụmụ igbo mụrụmụ igbo mụrụmụ nhaba ndị igbo lesbi be lesbi let's lesbi concerned let's be ndị ibe na-emenụ na ndị ibe na-eme o na igbo be anyị ghọbala mmadụ sie ndị igbo ma anyị amara etu anyị esi mee mgbe enyi ma na awụsa abata ọka ndị igbo mụrụ m enere m anya n'okporo ụzọ mama bụ ozi polis ụmụnne m ovu na-eje anyị nche ụmụnne m mama bụrụ ozi polis mama darakwana polis ha na-anwụ dị n'ugboro n'abọ ya ebe n'ebe egbuwe ya ebe n'ebe egbuwe ya ebe n'ebe egbuwo haba ya ebe egbuwe ike dị n'ọnụ egbe ụmụnne m Power dị n'ọnụ egbe every Monday sit home o nwere onye kwuru okwu banwa ka anyị ike dị n'ọnụ egbe Igbo ka ịchọwa pawa anyị ga-enwerịrị pawa anyị ga-enweta freedom udiri udigidigidigidi igbo ekweligo nụ igbo igwe nọ na-eme igbo igbo nụ igbo nọ na-eme igbo ekweligo igbo ekweligo igbo na-eme ibe na-eme igbo si igbo n'aka ndị ibe na-eme anyị isi anyị n'aka igbo tụgodo obi ọnụ ka anyị ovu awụsa na bọọlụ ijiju e ndị igbo na-eyi n'ọba na-achị ndị igbo maọbụ igbo na-eme onwe ebe kedu ibe butere ya na akpịrị ego ndị igbo esi si agbụrụ gboro n'aka ndị awụsa ọ bụ na okwu pụtasịa o nwere onye efu nwere onye ya igbo n'anya ịchọla pawa ka ị obi ọnụ ka ị obi ọnụ ka anyị zọba oke anyị ọma nwa na-ekpu nwụrụ madana ndị Igbo anyị chọlụ na na anyị chọlụ na ọ bụrụ ọnụokwu ọnụ egwelugo m dị n'egwe egwelugo m na bawa dị n'ọnụ egwe ihe ndị Igbo mụrụ m a na-ekwu na nkịtị se na-abụ ọbụ ibe bụrụ n'anya ka otule ọfọ ka m ji ekwu okwu orodi ndị igbo etigbo na ntị iji dose alụsị udo na-ekwu okwu ebe ike mba ụja atụnaghị polisi va nọ n'ọsọ haba ndị amị ba nọ n'ọsọ ụmụnne m vigilanti ezo anyị nwe aba na echezi kedu ibe anyị ga-eme kedu ibe anyị ga-eme ibe nna ayọ ndị ọchịchị unu n'elu anya anya unu n'elu anya anya ngaba ibe na-eme na anaghị ya bụ ibe na-agba anya mmiri ọ anya mmiri o wee yọba ndị ọchịchị ndị na-achị anyị o unu n'elu onye anya ni unu n'elu onye anya ni unu n'elu onye anya o akwalili egbuo mmanwụ kwalili egbuo mmanwụ kwalili egbuo m onye uke Anambra nọ n'ahịa Imo nọ n'ahịa ana Igbo ha nọ n'ahịa o n'egwulu n'ahịa na-abịa ma anyị ya ụbụ ike mba abụghọkwali ndị igbo mụrụ mụ ndị igbo mụrụ ka anyị were ofu obi wee ri ya atụkọta obi ọnụ emerie dike nennehi nwanne unu ka aka ji nwanne unu ndị igbo abaa na ụnọ gịnị na-eme gịnị na-eme ibe ndị na-egbu eme gbuo m onye oke lile gbuo m onye oke lile gbuo m mmanwụ mana ndị igbo ekweligo ekweligo ekweligo a na-ekwu unknown anyị ndị ebe abụ anyị amarọba awụsa anyị igbo onye na nọ n'ọzọ ụmụnne m ọ anya nọ n'ọzọ ụmụnne m woo ụmụ ogbenye agbawuzie ụmụnne m mụ bụ ikemba baa na anọ na-ewepụta anya na-enyo ibe na-eme ibe igbo n'agha elu kwanị ma chukwu ekwe ekwo na agha wee bịakwaoo igbo ekweligo igbo ekweligo nọ na-eme igwe nụ nọ na-eme igbo ekweligo igwe nụ nọ na-eme igwe nọ na-eme nọ na-eme egweliko